ekere dere onu, Abum mwane onobo yuja nke Beijing dina obodo China. Achọrọ n'iji orela, kwuo oku ma meride ihe umute nere na akuku, Guangdong. n'oge coronavirus a n'ebe ọmụmụ anyị nde isi ojii kwa nde Igbo nọ ihe a chọrọ obi njọ nga eziokwu bụ na ọ bụghị anyị niile dị njọ ọtụtụ ndị China nọrọ ụda n'anya bụrụkwa eziobo enyi ndị isi ochi nakwa nne bụ na ndị Afrịka eji m n'aka na ihe umuta agaghị emebi odin Odinma Ngedi Na Etiti Ane Molo Ono do Ondo Ka Emesia Ono.